AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo Chineke hụrụ n'anya ana m anabata anyị niile ọzọkwa n'ụbọchị taa n'ihe omume anyị banyere ahụike n'ezie ana m ekele onye nwe anyị onye mere ka ndụ fọdụrụ anyị na ala ndị dị ndụ n'ụbọchị taa na-arịọkwa ka anyị na-aga n'ihu n'ihe mmụta na onye nwe anyị ga-enye anyị akọ na uche zuru oke anyị ga-eji ghọta n'ozuzu oke ihe bụ ihe Chineke na-agwa anyị maka ahụike anyị ka ị na-ege ntị arịọ nke ọgọzie gị ma gị kraịst bụ onye nwe anyị amen n'ụbọchị nke taa ezi onye igbo na-ege ntị ị ga-ekwenyere m sị na ihe ọ bụla chineke kere eke na ọdị ebumnobi chineke ji kee ya ụfọdụ mgbe anyị na-emejọ ihe na ọtụtụ ihe ha anyị na-eme n'ihi amaghị ama anyị ma ọ bụkwanụ nleghara anya otu ihe anyị na-aghaghị ịrịba ma bụ na ọtụtụ ihe ha anyị na-eri n'ụbọchị taa Chineke emeghị ha ka anyị rie ha erie kama o nwere ebumnobi o ji mee ha otu n'ime ha bụ ihe a na-akpọ ose ose bụ otu ihe Chineke kere mana abịa n'ala Igbo anyị anyị na-eji ya esi nri mana ọ bụchaghị ihe ziri ezi iji ose esi nri n'ihi ọ na-akpali ọtụtụ ihe n'ahụ anyị nke na-ekwesịghị ka anyị were ya mere ihe oriri anyị kwesịrị iwepụta aka anyị na ya ugbu a anyị na-anụ okwu a ọzọ bụ ihe a na-akpọ jinja anyị kwesịkwara iwelata aka anyị na ya na ihe ndị ọzọ ha yiri ihe ndị a nke na-akpatara anyị ahụ ọjọọ anyị kwesịkwara iwezuga aka anyị na mmanya na-aba n'anya mmanya na-aba n'anya n'ụdị ọbụla anyị kwesịrị iwezuga aka anyị na ya n'ihi nchọpụta na-egosi na ọ dịghị ezi ihe ọ bụla anyị nwere ike inweta site n'iji mmanya na-aba n'anya eme ihe na ụdị ọbụla anyị kwesịrị iwezuga ya ihe ọzọkwa bụ ụfọdụ ihe ha anyị hụtara na omenala anyị si na ọ dị mkpa ka anyị were ha na-eme ihe ihe dị ka ọjị a na-ama akụzi taa sị na ọjị adịghị mma ma ọ bụ na anyị ekwesịghị iji ya eme ihe kama anyị kwesịrị ime nchọpụta mara sị ihe a na-akpọ ọjị ọ dị ihe ọ na-eme ahụike anyị ọ bụrụ na ọ dị anyị kwesịkwara ị na-aga n'ihu were ya na-eme ihe otu anyị si were ya na-eme taa n'ihi achọpụtara m na ọjị nwere otu ihe nọ n'ime ya nke na-emetụta ụbụrụ isi mmadụ nke bụ na anyị kwesịrị ilegharị anya otu anyị si were ọjị na-eme ihe otu ihe m chọrọ ka ịrịba ama bụ ọ bụrụ na gị ewere ọjị mee ihe taa n'ụbọchị ahụ ị tara ọjị lee anya nke ọma otu i si arahụ ụra n'abalị ọ na egbohie gị ụra ọ bụrụ na ọ na-egbogha gị rahụ ụra ihe ọ pụtara bụ na ọ dị ihe dị n'ime ya nke merenụ na ịrahụ ụra nke kwesịrị ka anyị chegharịa uche banyere ya ọ bụ ezie na ndị Igbo anyị na-asị na onye wetara ọjị wetara ndụ mana anyị kwesịrị ilegharị okwu anya maka ahụike anyị ka anyị nwee ike nwee ezi ahụike n'ime anyị ihe ọzọkwa m na-achọ ka anyị leba anya otu anyị si were ya na-eme ihe bụ ihe a na-akpọ mmiri ara ehi mmiri ara ehi ma ọ bụ akwa ma ọ bụkwa nnu ọtọ bịrịbịrị dịka anyị mụrụ n'oge gara aga ihe atọ ndị a m kpọpụtara ebe a kwesịrị ka anyị lebagharịa ya anya mmiri ara ehi ihe Chineke ji nye mmiri ara ehi abụchaghị maka ndị okenye kama ọ bụ ihe ụmụaka ka na-eto eto kwesịrị iji na-eme ihe ọ bụcha ndị okenye n'ihi taa n'ihe mmụta nke ahụike ọ na-egosi na anyị bụ ndị okenye ekwesịkwaghị iji ha na-eme ihe gafee ofe otu anyị si na-eme ya taa ma akwa ma nnu ọtọ bịrịbịrị anyị kwesịrị iwelata aka anyị n'ebe ha dị maka ahụike anyị ọzọ bụkwa ihe a na-akpọ bekin soda na bekin pawda a na-eji eme achịcha taa anyị kwesịrị ilebagharịkwa anya n'ihe banyere ahụike ha elee ezi ihe anyị nwere ike inweta na ha nke nwere ike ime ka anyị nwee ezi ahụike ọzọkwa bụ ịra mkpụrụ osisi na-achafeela achafee ma ọ bụkwa nke na-achaghị acha anyị kwesịkwara ilegharị anya otu anyị si were ha na-eme ihe maka ahụike anyị ọzọ bụkwa ị na-ara mkpụrụ osisi na-atakwa akwụkwọ nri n'otu oge ahụ mgbe ha abụọ dịcha ndụ ọ dịchaghị mma ka anyị na-erikọta ha ọnụ n'otu oge n'ihi gịnị ihe mmụta na-egosi na ha abụọ na ọ bụghị otu ihe na-agbari ha n'afọ mmadụ nke bụ na ọ bụrụ na gị ejikọta ha abụọ otu oge tinye n'afọ gị enwela aramahụ enwela nsogbu buru ibu maka ahụike gị anyị kwesịrị ilebagharịkwa ya anya ọdọ bụ nri ha dị oke ọkụ na nri ha jụrụ oke oyi nri ha dị oke ọkụ na-emekpa anyị ahụ ọtụtụ mgbe anyị anaghị enwe ndidi chere mgbe anyị kwesịrị ime ihe anyị na-achọ ka ọ dị anyị ọsịsọ mgbe niile anyị kwesịrị iwelata aka anyị na ndụ ndị dị otu a ọzọ bụkwa ị na-enye oge anyị richara nri tutu anyị erie nri ọzọ dị akwụkwọ nsọ mere ka anyị mara n'akwụkwọ onye mkpọkọta bụ eklesiastis n'isi iri amaokwu nke iri na asaa ya asị na ala bụ ihe a gọziri agọzi mgbe ndị eze nọ n'ime ya na-eri nri mgbe o kwesịrị ka ha rie ihe n'ihi ịdị anyị ngwa ngwa n'ụbọchị taa ya eme anyị adịghị atụsa ahụ mee ihe o kwesịrị ime onye Igbo na-ege ntị achọrọ m ka ị mara na nchịkọta nke ụbọchị taa sị na ihe ọ bụla ga-emefere ofe anaghị adị mma nke bụ anyị kwesịrị iri ihe otu o kwesịrị ka anyị rie ya anyị kwesịkwara ịna anyị nọtụ anyị ebute ọnụ dịka m mekwara ka anyị mara n'oge gara aga n'ihi ọ dị mkpa maka ahụike anyị Igbo na-ege ntị ọtụtụ mmadụ taa enweela ọrịa anya n'ihi iri nri n'oge na-ekwesịghị n'abalị anyị kwesịrị ileghara ihe ndị anya maka ahụike anyị ka ị na-aga n'ihu na-ege ntị arịọ m ka Chineke anyị onye anyị na-efe gọzie gị ma mee gị mma n'aha Kraịst bụ onye nwe anyị igbo ibe m ka anyị kelee chineke onye nyere anyị ndụ taa ka anyị jaa ya mma na ihe ọma niile nke ọ na-emere anyị anyị ekelela nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike na-asị ma anyị kpachara anya n'ime ihe niile anyị na-eme gbasara ahụike ekpere anyị bụ ka amara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya kudo chineke chia n'ime ndụ ya anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke ị chọrọ inye anyị ma ọ bụ na ọdị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria otu aka ka njikwa na-asị gị nọọ nwayọ mgbe ndị Zion Heralds ga-enye anyị abụ dị ụtọ chetakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com Ma ọ bụkwa n'oge itinye AWR asụsụ Igbo, Chikuta tinye asụsụ Igbo AWR asụsụ Igbo. Kọọranụ nwanne gị nwaanyị n'ekwentị na nọmba nke a. O70 6363 7224 O70 637224

chere gị bịa bịa zọpụta ụmụ gị n'ezi bịa hụ bịa zọpụta bịa zọpụta bịa nyere aka bịa nyere aka bi n'ime anyị bi n'anya chere n'ihe ezi bịa hụ bịa zọpụta bịa zọpụta ụmụ gị bịa bịa nyere anyị aka ụwa nka juru n'ihe egwu ọ bụla n'ihe ọ na-achọ onye ọ bụla n'ihe nke aka ya ezi ndị ahụ ụwa anyị bi na ya juru n'ihe bịa zọpụta ya zọpụta ndụ gị eze m bịa hụ onye ọma na-ege ntị ana m arịọ ka amara chineke bara gị ụba ka ị nwekwa ezi ndụ ka ihe gara gị nke ọma dịka ọ na-agara mkpụrụ obi gị oge ọzọ abịakwala oge pụrụ iche oge nke a gọziri agọzi ka anyị ga-eji leba anya n'okwu onye nwe anyị n'oge a anyị ga-ewere ihe ọgụ anyị n'akwụkwọ ihe e mere n'ụbọchị ndị eze nke abụọ isi asaa ahịrị nke iri na anọ ihe e mere n'ụbọchị ndị eze nke abụọ isi asaa ahịrị nke iri na anọ akwụkwọ nsọ na-asị otu a n'ebe ahụ ọ bụrụ na ndị m bụ ndị akpọkwasịrị ha aha m eweda onwe ha n'ala kpee ekpere chọọ iru m si n'ụzọ ọjọọ ha niile laghachi mụ onwe m ga-esikwa n'elu igwe nụrụ gbaha aha mmehie ha meekwa ka ala ha dịrị ndụ isiokwu anyị na-asị ị na-achọ ka etute gị ị na-achọ ka etute gị ọtụtụ ndị mmadụ dị n'ụwa taa ndị na-achọ ntute ndị otu ha si na-ebi ndụ na-adịghị amasị ha otu ha si na-efe onye nwaanyị adịghị amasị ha n'ime ala ala obi ha ha matara na ụzọ ha na onye nwaanyị adịghị mma ha matara na agbata ha na onye nwaanyị adịghị mma ha matara na asị na Jizọs abịa taa na ha adịghị aba na ndụ ebighị ebi kama n'ime ọnọdụ dị otu a ndị ahụ na-achọsi olee ihe anyị ga-eme m ga-eme gịnị ka m wee zinye ezie n'ụzọ onye nwe anyị ọbịa mere anyị na-eleba anya n'isiokwu ahụ nke na-asị ị na-achọ ka etute gị ọtụtụ ndị mmadụ maara ihe bụ ezi omume ọtụtụ makwaara ihe bụ mmehie kama ihe na-enye nsogbu bụ ịkpa oke n'etiti ezi omume na mmehie ma ọ ga-abụ ịnọ n'ime ezi omume gbara mmehie ọsọ ọ bụrụ na ị chọtara onwe gị n'ọnọdụ dị otu a nwanne m ebe ahụ anyị gụrụ ihe ọgụ anyị ka onye nwe anyị nyere ọnọdụ ka onye nwe anyị kwere nkwa ka onye nwe anyị nyere anyị obi si ike sị na ya onwe ya nọ na njikere ịnapụta anyị ịtụte anyị ma ọ bụrụ na anyị onwe anyị anọkwa na njikere ọ bịa mere o ji sị ọ bụrụ na ndị m okwu nke a bụ okwu nke ọnọdụ dị n'ime ya ọ bụrụ ọ bụrụ na ndị m ndị akpọkwasịra aha m eweda onwe ha n'ala chọọ iru m kpee ekpere si n'ụzọ ọjọọ ha laghachi azụ mgbalee n'otu onye nwaanyị si na-enye ọnọdụ nke mbụ ọ bụrụ na ndị megbedo onwe ha n'ala kpee ekpere chọọ iru Chineke si n'ụzọ ọjọọ ha laghachi azụ ihe ndị a ka m kpọrọ ọnọdụ nke mmadụ ihe ndị a ka m kpọrọ ọrụ nke dịrị mmadụ n'ime ntụte ụzọ ihe abụọ ka a na-achọ n'aka anyị ọrụ nke anyị onwe anyị ga-arụ na ọrụ nke Chineke ga-arụ n'ebe anyị nọ onye nwaanyị agwala anyị ọnọdụ nke anyị kwesịrị ịnọ na-achọ iri ya ọnọdụ nke anyị kwesịrị ịnọ na-enwe ntụte ya ọsị ọ bụrụ na anyị ndị ọ aha ya ewetuo onwe anyị n'ala gbedo onwe anyị n'ala ị ga-ahụ na ọtụtụ mgbe ndị mmadụ na-achọta adịghị ike ha ndị mmadụ na-ahụ onwe ha dịka ndị mmehie kama aramahụ ha na-enwe bụ igbeda onwe onye n'ala onye na-enwedaghị onwe ya n'ala agaghachiri onye nwe n'ihi na tutu gị mata adịghị ike gị tutu gị kwetasị ee n'ezie abụ m onye mmehie ọ pụtara na ị ga-eweda onwe gị n'ala ị ga-esi n'ogo nke ahụ ịnọ dịka onye nwere onwe ya dịka onye onwe ya zuoro oke wetuo onwe gị hụta onwe gị dịka onye na-etozughị oke hụta onwe gị dịka onye mmehie mgbe ahụ ka mmalite ije ahụ bidoro nke a bụ ahịrị nke mbụ nke abụọ bụ na ị ga-ekpe ekpere olee ekpere ị ga-ekpe ekpere nke nchegharị ekpere nke ezi obi ekpere nke mgbaghara mmehie ị ga-achọ iru onye nwe anyị site n'ife ya ofufe ị ga-achọ iru onye nwe anyị ọtụtụ mgbe ndị ikpere ekwe anaghị ebu ọnụ kama ọ dị ọnọdụ ndị ha na-anabata ibu ọnụ ọ bụrụ na e nwere mmehie nke gị na ya na-alụ ọgụ oge niile gị na-enwe mkpebi ịhapụ ya ọ ga-ekwe mee ị ga-ebu ọnụ rie onye nwaanyị amara chọọ iru onye nwaanyị ka onye gị ike ị ga-eji gbara mmehie dị otu ọzọ. onye nwaanyị na-asị ọ bụrụ na ha esi n'ụzọ ọjọọ ha niile laghachi nke pụtara nchegharị nke pụtara mmadụ isi ee e mụ onwe m aga n'ihu ime mmehie mụ onwe m aga n'ihu ịbụ onye mmehie na-achị ngwa ngwa ị nwere mkpebi dị otu a onye nwaanyị ga-abata bịa jee ozi nke ya onwe ya kwesịrị iche ọ bịa mgbe o ji si n'ahịrị nke na-aga n'ihu mụ onwe m ga-esikwa n'eluigwe nụrụ olee ihe onye nwaanyị ga-anụrụ ihe ọ ga-anụrụ bụ na ọ ga-ahụ ka ị na-esi n'ụzọ ọjọọ gị chigharịa na ọ ga-ahụ ka ị na-egbodo onwe gị n'ala na ọ ga-esi n'eluigwe nụ ka ị na-ekpe ekpere ya esi otu a weta mgbaghara mmehie ọ sị m onwe m ga-anụrụ ma gbaghara ọ bụ naanị nke a ọ ga-agbaghara zite ọgwụgwọ n'oge dị iche iche anyị na-enwe aramahụ nke sitere na mmehie ihe ndị ha ka ike karịa nrịrịa ọbịa mere mgbe ụfọdụ ịhụ na mmehie nwere ike iweta obi ntiwa mmehie nwere ike iweta adịghị ike mmehie nwere ike iweta nhụju anya na anya mmiri mmehie nwere ike iweta mmadụ nọgide ọ adị otu ọ dị ọ dị ndị ha ọnọdụ ha na-esi edi ike taa ya bụrụ ihe nlụpụta nke ndụ ebiri ebi nke mmehie ọ bịa mere onye nwaanyị ji na-ekwe mkpa sị ngwa ngwa ịghọtara adịghị ike gị chegharịa na ya ga-abata bịa were ọnọdụ gbaghara gwọọ gị ọrịa gbaghara mee gị mma gbaghara hichaa mmehie gị gbaghara welite gị n'ogo ị kwesịrị ịnọ dị ka nwa ya n'ezie ịchọta onye nwaanyị dị mkpa ikwe ka etute anyị ka anyị bụrụ ndị dịgharịrị ọhụụ n'ime onye nwe anyị bụ ihe dị mkpa ị nwere ike ịjụ nsị ọ pụrụ mee ee n'ezie ọsa ya bụ na ọ pụrụ mee nwanne m n'ihi gịnị n'akwụkwọ izikiel isi iri atọ na asaa malite ahịrị nke mbụ rue na nke iri ị ga-ahụ ebe onye nwe anyị ji ọkpụkpụ nke nọ n'ime ndagwurugwu gosi izikiel ikike nke onye nwe anyị itute mmadụ ebe ahụ bụ ebe a wụsịrị ọkpụkpụ n'oge nke gị were oge gị gụọ ya akwụkwọ izikiel isi iri atọ na asaa malite ahịrị nke mbụ ị ga-ahụ ihe onye nwe anyị gosiri ori ya izikiel banyere ikike nke onye nwe anyị nwere itute ọ ga-abụ na ihe ahụ asị na ọ baghị uru enwere ike ya bụrụ na ọnọdụ gị dị ka nke ọkpụkpụ ndị ahụ nọ n'ime ndagwurugwu ọnọdụ gị nwere ike ịjọ njọ a na-asị ee ihe nke a agafeela ihe nke adịghị uru ọbara ma ngwa ngwa onye nwe anyị batara zite ike ya n'ime ọkpụkpụ ahụ ịhụrụ na ọkpụ ndị ahụ bụ ihe echutere ha bụrụ ihe dị ndụ n'otu oge onye nwe jụrụ Ezikiel sị nwa nke mmadụ ọkpụkpụ ndị a hapụrụ ije ije ọkpụkpụ ndị a hapụrụ ibili ọzọ ọkpụkpụ ndị a hapụrụ ịdị ndụ ọzọ Ezikiel sị onye nwe gị onwe gị matara n'ezie dịka mmadụ izikiel okwukwe ya esichaghị ike esi e n'ezie ọ pụrụ mee kama ya ịsụ ngọngọ n'iru chineke dịka nwa chineke ọ bụ ya asị onye nwe anyị gị onwe gị matara ị nọ n'ime ọnọdụ nke ị nọ n'ime ya taa ndị mmadụ na-asị naanị chineke matara ihe ga-abụ n'ezie ịtụkwasị onye nwaanyị obi ọ ga-etute gị dịka o ositere ọkpụ ndị ahụ na ndagwurugwu ọ ga-emere gị amara naanị ebie chọọ mata adịghị ike gị kwupụta rie onye nwaanyị amara ọ ga-emere gị nke ka mma ọ ga-eme ka i bilie ọ ga-agbaghara gị ọ ga-asacha gị ọ ga-eme gị mma ọ ga-agwọ gị ọrịa ọ ga-azọpụta gị ka anyị kpee ekpere ka onye nwaanyị nwike nabata okwu ndị a nna anyị biko kwee ka okwu ndị a bụrụ okwu a gọziri agọzi n'uche anyị na na ndụ anyị ka anyị si otu a mie ezi mkpụrụ nke nchegharị si otu a bụrụ ezigbo ụmụ gị kwee ka ọ dịrị anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ka m jụọ igbo ibe m onwe onye na-achọghị ntute n'ime ndụ ya ama na anyị niile chọrọ ntute n'ime ndụ anyị ma onye chọrọ ntute ga-eweda onwe ya ala ga-eweda onwe onye ala ka Chineke wee bata n'ime ndụ anyị nyere anyị aka n'ime ihe niile nke anyị na-eme ihe anyị na-eri akwa anyị na-eyi ka amara Chineke na-edu anyị n'ime ihe niile anyị na-eme ọ ga-enyere anyị aka ka anyị wee nwee ntute n'ime kraịst igbe ọma na-ege ntị anyị ekelela nwanne anyị nwoke onye mgbasa ozi elieze ofọmba onye wetara anyị ozi ọma nke taa ekpere anyị bụ ka ntute kraịst bara mmadụ niile anyị na-asị ka chineke doo famili elieze ofọmba na udo ka chineke mee ka ịhụnanya ya bara ha ụba ka chineke na-edu ha n'ebe niile ha na-eje anyị na-ejikwa otu aka na-ekele ndị gụrụ anya abụ ndị abụ ha dị ụtọ Zion Herald unu emeela ledata anya gị onye na-ege ntị ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ ije ndụ na ntị onye kwere na ntị onye kwere na ntị onye kwere ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso onye Igbo ọma na-ege ntị na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ ọ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 07063637224 07063637224 ọ ka bụkwa nwanne gị Rosemary ugowany Lawrence ka ị na-anụ ya na Adventist World Radio chetakwa email adreesị anyị awrnigeria at yahoo dot com at yahoo com maọbụ gị tinye awr.org asụsụ Igbo awr.org asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo